ndụ ka mma ya na Titus Titus nwere ike ya Titus pụrụ ime ya otu narị ya rụọ anyị na-eri azụ ha site na nne ochie ruo na nne site na nne ruo n'aka m ya bụ atụtụ atọ na ọdịnala anyị Titus dị mma ya na ọtụtụ nri dị iche iche ya na achịcha hmm. spageti osikapa ji ma ọ bụ nudul mma ndụ ka mma ya na Titus were ya Titus sardines ọ bara ụba na omega 3 fats na-edozi ime obi gị ọ bakwara ụba na calcium protein vitamin B12 nakwa vitamin D Titus sardines ndụ ka mma ya na Titus